ọ sị na alụta alụta kwụ n'ukwu aṅara kwụ n'ukwu aṅara mbụta ọ ga-akwụ n'ukwu onugbu ọbụcha ọbụcha kpalịta kpalịta ọ na-akpalị n'ahịa agị n'ọnụ eh. na-akpalị akwụkwọ akwụkwọ na enwere ebe ọkwụ n'ukwu aṅara ụtọ ya akwụrụ ukwu onugbu ya wee kpalịta ọbụcha ndị ọtara ochie <laughs> ihu a kwupụtara onwe ya aṅara aṅara so akwụkwọ na ndị Igbo nje n'onwe ha mm, ogbenye ọ na-enyere ndị ogbenye aka akwụkwọ aṅara akwụkwọ ọzọ na enyekwa ụmụ ogbenye aka na n'Igbo ụkazi ee eh, onye mere inu ọzọ ji wee sị na ụkazi sịlụ nwa ogbenye na akpali ya na-akparịkwa ya akpali nye ehu n'ihe ehu na ụganịkpọ na ara ga ka akpọkwa ha ọzọ ụkazi na-enyere ụmụ ogbenye aka ọfụma ọfụma iji wee tee ofe iji wee ndị onwe ha ọrụ mefesie ike akwụkwọ ọzọ na-ekwara ụmụ ogbenye aka ụgụ ụgụ ụgụ ada hmm. hmm. akwụkwọ wee na-akụ ya ọ darọ ebe ọ ya eme mgbe inwe ha onugbu mgbe inwe ha ọra mgbe inwe ha ọkwụrụ ogo abata hmm. na-ete ọfụ ogo ọfụgo obere ihe na-atụ ya na-atụ ya hmm. nri ihe iji weta ọfụ ọtọ ụtọ isi ya n'ofe ụwa ga-atọ ụtọcha were ije nweta obere azụ obere mmanụ obere e, ihe nri ah. <laughs> e, tinye ya n'ofe ụgụ ọ na-atọ ụtọ chapụta oroma ka were eriju afọ itinye n'ofe oroma bụ nze ka ọ bụ eh. ihe ejecha ihe ọ na-eri eh. ihe etinye ya mangala ihe etinye ya ihe nye ya ogiri nye ihe niile tupu ọ zaghị oku iwere ihe iji wee si ofe ogo si ofe na ya azaghị kpọda ya eri eri eh. ifugo o m na aṅara aṅara bụ n'usoro ihe ofu chineke nyere ndị igbo onye ụmụ ogbenye ha ji ebi n'ala igbo ọ na-abụ obere oisi ọnụ na-abụrụ hinne nke bụ na agọzi ya ọ na-anọ ọjị nso ọ na-anọ ọjị nso ọ bụla inwe ha ọjị inwekwu ha aṅara ka inwe ha ọjị enwe ha ọjị inwe ha aṅara aṅara na-anọ ọjị nso ọ bụ na ọjị adịrọ ọ na-anọchiwa anya ọjị ozugbo nke nke nke mbụ nke bụ na ma mkpụrụ ma abụbịa ihe oriri ma akpụkpọ ya ma abụbụ ya hmm. ihe oriri ogwe ụzọ dị iche iche esi arị aghara abụ aghara ịghọ mkpụrụ ya wee chọọ ọjị ịghọta abụbụ ya eji abụbụ ya e, e, e, eri ji ji nsuru karịa ewu n'ime ọkwa tinye mmanụ ji abụ aghara akwụkwọ a na-esuru esuru ji ji gbafụrụ chụba ịbewasịa ya ị na-etuli ya n'ime akwa erigo n'ime akwa ọzọ ofu ụzọ esi eri ji bụ ihe ahụ ji ọzọ arụọ ya arụọ ji ọzọ egbo ya olulu nya awaghị ji ọzọ asụọ ya asụọ ji ọzọ mana nke a na-esoro esosolu ọ ga-adịzi kịta nne mmadụ kịta maazị ụdị nne ahụ ibu ya ụgbọ kịta bayekweri aṅara ahụ bụ bụ isi wele wele nyawụ ji ejikwa aṅara e, bie ya ebie tinye mmanụ tinye ụkpaka ịgwagharịa e ya ị na-ekpori ya na-ata n'ọnụ ọ na-enye ihe na-arụrụ nọ na-atọ ụtọ nke iche <laughs> a na ya na mmanụ sọsụ ya ịkpata ya ịmajie ya wa amaji ya ebi ya ebi ịmajiri ya suru ya na mmanụ nkịtị si n'ọnụ ozugbo ọhịa iji egbe agụụ mgbe ahụ mgbe ahụ na-ahụ ikiri anya mgbe mgbe ezi dị n'ụkwụ ụkwa mgbe mgbe chijiefi wee mgbe agụụ dị n'obodo eji e a ekpali e ozugbo na-esuri na mmanụ ozugbo ozugbo na-eti n'ọnụ n'aka ọgụgụ a na-ata akwụkwọ anyị akpali ya chere ya n'aka na-ata ọ na-egbu agụ na ọ na-ata akwụkwọ ndụ akwụkwọ ndụ hinne ọ na-enyekwa ihe na-arụ ụzọ ahụ ihe ịnọ wee sị na kpalụta kpalụta kwụrụ n'ubi aṅara ọ mezi ndị mmadụ ha na-edo iyi na iyi na aṅara n'ubi aṅara ha maka na onye na-agafeghị ike fe agụ na-agụ ọbanye n'ubi olu n'ọkwụ na-akpara ya n'ata na-akpa na atakịrịta jụ afọ afọ ọ jụkwa ese onye nwunye onye gochekwuru onye ya ele na ụtụtụ echi wee gote ihe nya na ụmụ ya ga-eme ọ mụgụ na-agụ na agụ ya ndị gboo bịa mmemme ya na onye na-ata aṅara ezuru ori ee ndị gboo mee ya na onye na onye ogodo onye ikele ọka ikele ọka abụrụ ori n'oge gboo ikele ọka onye pụtara fụ ọka ka n'ubi ikele ofu ma ọ bụ ulie naba ọ na-enwude gị onye nwunye gị ọ aba mba ọ ya atabalị gị akpọghị mana onye mkpu onye mkpu na onye ori onye nwere mpụtasị ọkọlị ofu ọka ka ọgarị ka ihe na-aga ya hapụ na ọkọlị ọka ọ agụụ ndị gboo mee ya na ori ọka abụghị ori ọka ori ọkịta gị apụta mmadụ ọka gị niile dị n'ubi bụrụ n'ụkpana jele nke a gbanwụ nke a bụ ori mana oge gbara ịpụta n'ubi odu ọka mere ịkpakọrọ ofu were na ọ bụkwa na ezio mana ọ na-enwude gị ndị Igbo sịrị na nnọọ ụta ka na-atọ nye gbu dị adị na a na-egbukwere ya onye egbu nwe dị adị ya a tagide ụta tụtara ụta ya ka igbukwere igbukwere nwe dị na ozu na abadịbụ unu ụta ka na-atụ onye gbu nwa dị anyị a ga-egbukuru ya mana ọkwa ndị nkịta ahụ mba elu ebo igbo nwadana ga-egbukwuru gị achọghị ya achọghị ya fa igbuo nne ga-egbukwa aka ngụ nwa ozu na abadị n'ime bụ na ebe a ino eh, sizia na kparịta kparịta akwụ n'ukwu aṅara ọ na-atatagide afọ jue ọpụpa a na-etinye kparịta ọ na-azịka ekonomi na kparịta ọ na-azali ọ mmabeghị ọ na nwere ukwu onugbu osoghị ejere ukwu onugbu maka onugbu na onugbu na ngara eyitebe ọ na-arakwu n'ogo onugbu nwe ndị na-adọ obere ịfụ ya nfa na-aba na-acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ ihe kparị ya ozugbo tinyere ọnụ ka ite akpara <laughs> ọ bụrụ sọsọ na n'ihi agbọ ndị gboo onunu gị onunu ihe nọ n'afọ hmm. ndị ihe iligo n'ụtụtụ iyi agbọchacha na ịgbọgo nke taa ata ịgbọcha ya ndị ili bụ mbụ kparịta kparịta bụ n'ukwu aṅara ọkwụrụ n'ukwu onugbu kparịta ọ bụcha o nwere ndị na-eme na mpụ mere ihe na-agasị gịnị ga-eme ihe asịsị eme na ome ya abasịsị ji na oje ya oge na-eme na anapụ ntinye nwunye mmadụ ihe na nwere ha ya eme ya n'ọba mmadụ tọrụ ji jee lee ya ekwu ọgọ ekpeki ekpekidi ya sisi hapụ ya nkọcha ọ napụta amarị ya amarụ oge gaga anyị na-ekwu okwu ma anyị na-ekwu okwu mbụba hmm. ụmụ obodo ga imelụ mbụba mbụba bịa na ya iyi eme mbụba na bụ ya mana nna gị ka a na-asa anya ya mana nna gị nwee ezigbo afa mụ na ndị ime ihe tọchọrọ nsogbu mụ hmm. na ndị bụ unu atachi ịkwafu ọbara mụ na ndị bụ unu bụ ndị udo ị eh, ma na ị na-azụta mbọbọ na be ị na-akpara na-ata na be unu ya eje obodo ọzọ na jiri igbu mmadụ kpọrọ ihe ọbụla na ogburu onye ori ya egwu unu ti ya kpochie mụta ịhazi nekwuzi nji isi wekọta ya hapụzara na nwaanyị emezi ọzọ ha ma jụ na ha ma hapụ gị nke onwe onwe onye ga-abụ nọrọ na ebe ọ na-eme ihe ọ na-eme ọ gịnị ga-eme ụsọ ga-afụ ọfụ na onwe ihe emekwa n'oge n'onwe isi ihe menu nwefe ya wo mee ife omee gị ịmara ndị Igbo si na na enwe ada ama na elu dị naanị n'ụmụsọ ọ gara aga naanị wetabere unu ọbịa mkpọkụ jiwe na elu dị naanị ọ na-anọ n'elu site n'ọsọsọ ofu ụdị nọ ihe enwe mbọsị enweghị na-aga naanị nkịtị ugbu a alụtụghị agha wee fụ wee danazie olu n'ime anizi mm. ọ ya elu ọtọzi atọ n'ime nke ahụ onye na-eme ihe ya na n'onwe ebe mmadụ ga omeluo ife okodi ya Mm. aha nwebe amaghị omerụ ife okuzie ọmife jide ọfọ ọ bụrụ na ife ime na nkwọ adabalịghị na ike mee ya na ọyị ya na mbọchị niile bụ nkonye ori mgbe ofu mbọchị nkonye m nọ ịnụ a na-atụrị onye ya onye mmeri ihe were tọkịrị jikwa nwoke a kedu ha meziwe nwude sị ndị asị gịnị ana ka ejire dị ọrịa anyị na-ana ejebe kịta ka ọ ya ama ihe kịta ka ọ ya ama anyị ama na ụgụrụ na-atụ oyi ya mee kparịta bụ n'ukwu aṅara ka ọkwụ mụta akpa n'ukwu n'ụwa bụcha ọ na-ayọ biko ndị Igbo sikwu na nwa na-eri oke nri bụ maka na ya na nne na-erikọ a na-eto na nwa na abụọ na nwa na-eri ka na nwaanyị abụọ bụ nri na nwa na-eri nri ọsụsọ ọsụsọ bọzi ya na ndị ọgwụ ya ga-ebukọ ji ọfụna onwe erite ọ maara na nne na-esegharị aka ma na-esegharị aka ọpịrị okwu nne pịa ofu usuru na-akọ akụkọ ka mama nwa oyelite oyelitekwu irie ụzọ ise ọzọ ndị nwa na ndị ọgbọ ga-erikọ nri ọ ka anyị na-apịa ofu agbụ mgbe ọ na-esi na nwa na-erikọ ma onye na nne ya na-erikọ ha bụ e, e, ọgwụ ụfọdụ onye meghị ya mecha n'ụzọ ohere ị nwere iji kwụsị ihe ọjọọ ịkwụsị ya ịkwụsịghị ya chee na chee na n'ihi emegide ya wee na-anafe ofu mbọchị ịtụọ alịrị ndị mere ochie kpalụta kpalụta n'ukwu aṅara ọkwụ urukwu onugbu ọbụcha aṅụọ asọkọghị ọ dịka ọ bụ dị ochitere aṅụọ asọkọrọ nsọkọrọ otu ndị na-aṅụ ndị mmanya na-egbusi aga ọ gaa iru ọ gaa azụ gakwa iru gaa azụ gaa azụ gakwa iru dịka onye na-akwa aka ọnya bụ nsọkọ ndị ahụ kwuru egbu nsọkọ ọzụ okwu na obodo iru ọzụ ịtọ n'azụ ọzụ ịbọ n'azụ ọzụ ịnọ n'iru iche na ọ na-agọnakọta ọdachi aka azụ na-emekwa na ada ada ọdọ aka nye ọdọ aka ebe ọ ka nkwuru egbu onye onye aṅụ aṅụ ọ dị ebe a na-agba akwụkwọ ahụ ebe a na-agba nkwa asịkwa m ha okoye na-aga ọ na-asọkọ ya bụ nsọkọ ahụ aṅụọ asọkọrọ ọ dịka ọ bụ dị ochi ịbịa n'ebe ebute nkwụ ma ebe a na-agba nkwụ ma ebe a na-echi ọzọ ofu onye nwee dọọ nnọọ ha dị bụ bụrụ ofu ite nkwụ ya na onofu akụ hụ ebe a bụ nkwụ adọjuo na ndị ya aṅụ ya na mmemme ụfọdụ ndị bịara eruo nne ụfọdụ ndị bịa na-ada aṅụ nkwụ o wee bụrụ ofu ite otu ma ndị kịta na-akụ na kalama ma ndị gboo na-akụ na ite otu enwe ịkpọ ya ịkpọ ya ịkpọ agha bụ nku na-agba half galọn oh, onye kpọọ ya hmm. nwee ọgbanegede ọgbanegede ọgbanegede one galọn oh, ọgbanegede kpezie itotu oh, itotu bụ two galọn hmm. otu a ka ekekele ụwa soro kechaa ihe ndị a ọ na-amịnye n'oisi o ndị a na-akpa nkịta na-amịnye n'oisi dị ka agbọ nke kịta bụrụ ihe rọba ka eji eme ya ma ọ bụ kalama bụ aka lụwa ya kalama bụ ndị ọbụla na-eto ogologo nji aṅụ nke oyibo mana nke eji agbanye ezi nka na-ele nahịa nke izi ahụ ọkarịa na ite otu ahụ na ọnwụ ya na ịbụ ya ọ na-amịkwa n'elu mgbe gboo zuo oke ibute ọgbadegede bụ ya na onyeghị ihe ịchọ mm-hmm. ibute ọkarịa bụ ya onyeghị ihe ịchọ e, ite otu ya onyeghị ihe ịchọ ofu onye wee ibuli ịkpa ya ya aṅụcha nwa ya mana iburu ọgbadegede nkwenu wee ngụcha asọ gị ọ ya gba nkịtị na-aṅụ ya ọnwụ ihe nkwenu na-eme e, e, ị na-aṅụ ya ọ ya ewecha nkeji iri ịtọ ọbịa bido ọrụ Hmm. ọ dị eme ka eh, nka nkwụ oyibo ya gị na-aṅụ nabaghị n'anya ozugbo ozugbo ọgwụ ike ọgwụ na nkwụ na na-atọ ụtọ ọtọtọ ụtọ n'ite inu iwere ụtọ ya wee na-aṅụ ya ngide ngide wee nwa ya ihe dị ka karama isii hmm. karama ịsatọ ma na-adị bụ wee na-aṅụ itotu onye ngụcha nchazi ya mm, ọtụtụ mgbe ndị gbu ahụ na-aṅụ nkwụ adịghị eri nri mmanụ makana ndị adịkịrị ha mgbe ahụ nke orichara onwe obele n'ime ọjọọ ka okenye enye okele ọ na-ebugharị nkwa ọṅụba wee gụnye nkwụ n'afọ awọrọ mgbe o kwurịta ọtọ nke ọ ọga iru ọga azụ gaa azụ ọgaka iru ụwa agba ya okirikiri agba ya okirikiri nna achịkwa ka edokoya ọkụsi agaziri ya ọzụkwa nkwụ a emeghị n'anya ọzọ ya na onye ọjide emeghị ya n'anya hapụ ya ka ọ naba onye fere ọma na ọje be dị ochi na aṅụchagbuo nkwụ asọkọrọ Ah, ọ dịka ndị ochite nọọ nsọkọ na nsọkọ gosi na nkwụ ahụ ọ ṅụrụ ezigbo nkwụ ịṅụcha otu ite nkwụ na anyacha agha acha nwa asị na nkwụ abụghị ezigbo nkwụ na nkwụ a nkwụ dịka nkwụ ọfụ <laughs> na nkwụ aka aka na kwe ka onye ọbụla ṅụcha na-agagharị ife ọbụla nwere ihe ji uru ihe eji mara ya ọ bụ na ife akpị ka ọ na-aga e nwere ya n'aka ọ gbaghọrọ ọ bụrụ na iji ọgwụ akpị ị ma na anyị asị gị kedu ihe abụghị ezigbo akpị maka ihe eji mara ezigbo akpị nke na-agba agba n'agbanyeghị na abịa abụghị ezigbo ezigbo nwanne mmadụ ifụkwa agwọ ifụ agwọ ka gọdị chie n'aka ichiri aka n'onu onye a oji ọgwụ agwọ maọbụ na agwọ ahụhụ na agwọ dịka akpa ya eze ihe ọbụla nwere ihe eji mara ya nkwụ ihe eji mara ya bụ igbu mmadụ egbu na igbu nkwụ egwu awụrụ ime ka onye anwụọ nọ ịba onye ahụ n'anya ọ gụpụrụ ọghasaghị isi onye ahụ na-ekwugheri mekwuo ya ike ya dịzi onye ahụ ihe na-alụbi ya mee ya ọdada mgbe kwesịghị na ada ọdada dị kwesịghị na adị ọ ya makwụzi ebe ihe ụfọdụ o ji n'aka ọ sị na nkwụ na-egbu onye a ọgba nkwụ na-egbu ka ụkwụ ya na-aghasa ọgba ụkwụ ya na-aghasazi bụ nsọkọ nsọkọ ahụ nkwụ na-egosi na ya bụ ezigbo ihe na ya na-arụ ọrụ ya n'ọhịa m ka m hụrụ ya ha ọ bụrụ na mmadụ abụrụ e, e, e, ndị Igbo siri onye bụrụ nnekwu ya iyi akwa ibu dịkpa ịkwa akwa ibu nnekwu nnekwu bụ ọkụkụ ọkụkọ egbe ọkụkụ nwunye nke nnukwu kara aka ibu nnekwu iyi akwa ibu dịkpa ịkwa akwa ịbụrụ nkwụ nkwụ enu igbuo egbuo ọbụrụ ịbụ mụchazi ụfụ onye ngụcha ofu ite nkwụ na-akpagharị jaz ka ebi ochite ite nke ihe na nwekwe ya na nkwụ nkwe ka ka aṅụrụ nwa onye gburu egbucha obodo ọzọ anyị ekozi kwasị ndị kedekwu nwekwe dị ike ha dị ya ya bụ na onye ihe ihe mee ihe ọ bịara ịlụ a na-enweli aṅụrị ọgwụ ụfọdụ oge gboo ahụ ijebe dibịa kọgwarụ ọgwụ hmm. ọgwụ ya eji wee emeli na mgba ihe emesie ya wee ya kedu ọgwụ arụ ukwu ebunye otu ọrịa na ndị ozugbo ozugbo e, e, e, ya asị na dibia amadị na abụ ije ejebisi enye nyekwa m ego m nyekwa ego m ihe ife ife nkwụ fụ mmiri wee ịṅụ mmanya ji mmanya ka ya n'anya n'obere n'oge kịta nwere nkwụ oyibo na-agba ewu nwee nke nke nke ụmụ anyị na-aṅụ ọkụ ụmụaka na-aṅụ ihe iji hapụ ka na-atọ ọkụ ụtọ jee nwa nke na-enu inu ka ka ọ baa gị n'anya ihe msite ọ dịghị aka a ga-asị nọ nke mmiri ihe ṅụ ife ụdị abụzọ ihe ọba ọbaghị uru ọbụla ya bụ na e, e, e, ọ bụrụkwanụ na ịpịa nwa gị ịtarị ọ beghị akwa ịtarị adịkwa ka ma mazi apịa ịtarị nje chụta m ịtarị ọzọ nke a na-afụ ụfụ maka na ịchọ ibe aka ka ọ bee akwa ya ihe ọbụla nwere ife ọ na ọbụla ọ lụrụ ihe ife enyere nyere chọ ọ bụrụ ọ bụrụ na mmadụ alụcha ụlọ ụlọ ka na-ehi mmiri ife ụlọ ọ bụrụ na mmadụ alụcha ụlọ ka ọ chee ya oyi chekwaba ihe idebe n'ụlọ na-ehinaghị mmiri igwe rụcha ụlọ ọka ehi mmiri ka na oyi na-atụ gị ihe idebe na onye ọzọ pụta were ya dịka ihe idebe n'ezi ịmana ife ha ihe ọbụla nwere ụlọ ọgwụ ihe eji mara ihe oge eji mara anụ onye ji mara anụ ewu onye ji mara anụ efi onye ji mara mgbada ewu ịta anụ mgbada ọ na-atọ ka anụ ọgụgụ Eme e, e, ha abụghị anụ mgbada ha ya bụ ihe ọbụla nwere uru ọ e, onye ihe ọ chọrọ onye ha chọrọ ka onye onye ọbụla enwe aṅụrị aṅụ asọkọrọ ọbụghọ dị na wee ekwenye nwe ọya na adị dị n'oge bụ onye na-ericha imi mmadụ tagide imi imi onye ha ngwụ lee ule na ị na-apụtazi ile ile onye a na-enye n'elu imi ịma na ile otu esi apụta ịsa na apụta ile gị imi pụọ kịta ị ga na-apụta ile n'ime n'ime isi onye afọ nchiche o so n'ihe nwa onye ọcha bịa chụọla anyị ndị ọcha o sokwa n'ọya kacha njọ mgbe afọ ụmụ eh, ilu atụrụ si na nchiche kọọ ya ọhịa n'ụwa ihe ahụ nchiche kọọ ya ọrịa niile a na-aya na nchiche ka ncha ifunye nche nke ọ na-aga ọ na-eji ihe a na-akpọ ikperi n'aka hmm. ikperi na-adị ka azịza hmm. ọ na-azụ isi ka eji e eme ya nwee isi ebe na-ejide ka isi azịza hmm. ike o ji eme onye nche o ji achọ ijiji bụ ijiji ga-aga na-achọ ka ka ọsọ aga n'ime ime isi ahụ ọ bụ anya n'imi ahụ ọ bụ n'ime isi ozugbo ozugbo ọ nchiche bịa ebe ha ama ha bịa ndị mmadụ na-agbara anya ha ọsọ ijekwe na ebe ọ na-eri nri hmm. ijekwe na ebe ọ na-ekwu okwu ọ na-ekwu okwu onu ya agbanwecha onye meji wee tụọ inu si na nchiche na obie nwa ọgbụgbọ oyi imi mkparịta ụka abụghị asọ nke ya na nne ya nchiche bie nwa agbọghọ imi hmm. ndị enyi enyi na-agbafusi ọbụlagoro nna ya na-epụtaụjegoro ga nọdebe ndebe ha negharị anya sọsọ onye ga-adabazi ya bụ nne ọ na-ekwuzi ha ha ha ha ha ha ha na onye ekwuzi onye njide onye ekwuzi onye ya ekwe ka onye njide ada ahalụ nwa ihe n'ọka ụmụnne ya ụmụnna gbuo ewu na-eke iji enye onye nche nke ọnya ka eji akọ akụkọ mgbe ekechara e oke nye ha onye nche nke wee dana na oke ebe metụ nke aka metụ nke aka metụ nke aka imi ọfọ ka ọnụ imi ọfọ ka ọnụ na-ebichasị oke na ha aka ọmezi onye kwere ata anụ ha maka na onye nchiche imi na-adị ya n'aka oge ncha ebe ọ na-eji aka o ji eficha imi ee o wee were aka wee jebie na anụ ụmụnne ya kechara akpa akwụkwọ ha ya ata obie nke hapụ obie nke hapụ o nweghị etanụ oburu ha chere tabazia onye nchiche ndị mmadụ na ekenye ọ na-eru nso ị na-aga ebe na-aga iwe kweta ekweta ka ikwe n'aka nnarụ ka nkwa aka ọmakudo ka ibi ya ya ọma ebe ime ebere wee kwe n'aka idedelu okenye ncha ihe eju ekwe aka ọgbakodoro ka ibi ọma ka ị na-ebie nso n'iru ka imi ya na-esi isi onye a ọ nwere afọ oyibo afọ oyibo bụ mm. yo yo disease yo y ije n'ebe a na-enene ihe n'akwụkwọ ị ga-afụ ya ya diziz ọ ya ndị ndọcha chụrụ ha ji ndọcha alụkala ya ọrụ ha chụrụ ibi chụwa nchiche chụwa kịtịkpa chụwa otolo chụwa afọ otito faji ntụtụ wee gbanwu na gaha nche nyere mgbe ha bịa ndị ọcha ịnọ wee sị na na ekwenye nchi n'aka ibi ọma agụbịa ikwenye nchi n'aka mana imere nnukwute ihe mana ibu nwanne nwoke nwanne nke ọ tọrọ m nke tọọ ya onye kwere ekwe ga-ekwe gị n'aka na ọ bụrụ na ọ gị na-abụrụ nwanne na ibu onye nchiche ama ngafechata ụzọ ebe ị nọ maka ofichata imi n'imi ya oficha na efie efie ire esisi aka ere esisi imi ere esikwa isi nwaanyị na-ewe ekweta ka ikwere aka maka na ọgịda nwanne ọ makụdo ka ibie ya ọma oge ihe eme ọgụ megbu onwe gị m ebe ya emedewere mmadụ ihe ọ ka ka ime nke ya emerụ gị ahụ hmm. nke mere na-esi m bịa nyere gị aka nyere gị wee ka m gbuzie onwe m onye ọzọ ka na m agbanye m Hmm. mana ọkwa na-ekwenye nche n'aka iji ọma akụ bịa egbuzi hmm, onwe m hmm. e, e, e, onye mere ihe ya were oke emeri ya mmadụ onwe ndị nada enwe afọ ojuju imeri ya nke ọha wewetakwuo ụkwụ nke ife na ihe ọ na-achọ ka ka ime bụ nke ahụ ime ya ị na-efuzi efu nke ahụ ime ya ata ahụ ọtasị gị na igbezikwara uche imekazị niile nwere onye na-eme ọgụ na-egbuzi onwe ya ime bụ onye bụ onye onye ime bụ onye ọ bụ na aha ata ntị ya ata na ọ na-abụ ekwe onye nche n'aka ọcha ka ebie ya ọma mgbe ọnwụ ruo taka ka ihe acha na na mmadụ ahịa eme ihe ụmụnne gị ji were taa ya ụta ekwenye nche n'aka ibi ọma ya akụbịa bid ezi agaghị etiwala ite ka dị n'iru ugwu anyị etiwala ite ka n'iru <laughs> eh, eh, nke anyị gafere ya eh, ife ọpụta bụ na ịkara ebe na nsogbu nke a dị ebe a nke afụbe dị ya ụmụ mgbe ha na-ebu itechu mmiri hmm. e, ọkasịra mmiri wee buru ite pụtasịa wee na ya abụ ya aka n'ukwu hmm. na-eme na ya na ihe eme ọ na nke wu ugwu ọgwụ ụgwọ na-etiwara ite ị na-adị gị ọ na-amị ike ndị izi li n'ugwu ahụ ngwa ọjọọ tiwara nke ha wee gbaa mmiri n'elu ugwu ahụ maka ihe echu mmiri n'oge gboo nga ahụ okorobịa ihe kwudo mmiri ochichu ihe kwudo ya ọ na nkịta amaghị ha ahụ na-echu mmiri ọkụ elekere ịbụ nke ndị na-echuwe mmiri tupu ọkụ elekere isi ịgbago nje mmiri nọ ichukwu ugboro ya nọ na-abụ gakwa na onwe onye ya pụta jọmamịa ya ọ daa iti awa mmiri wee wụọ n'elu ugwu ahụ ogun wa kanona kanna mbada dai bi dubare ile na ubare ti da ya wa e, e, mmiri ga ko e, le na e na nwe ugwu mmiri nwekwa ugwu nke ọzọ ke wee na aka ị na na ite ka dịkwa o ga ojebede eje n'ihu na ihe onwe ike n'aka alụ ụlọ wee na-aṅụrị na ya alụcha ebe ọka na ebe ọka ụlọ ka na mgbada mgbada ọ mabeghị na ọnụ nwe ụnụ ụlọ n'aka eri ego ọ bụ na ụlọ ka ọ na-alụ ọmara na aka ya ehuchi enu aka ya ego igwe ehuchi go okwute gụọ nke um, bịa kụọ ya ga na-akwanye eh, eh, mgbada ihe na-eji awụ ya ijebekweje eh, na ugwu ejebe dịkarịkwara iru ụkwụ kpọrọ ịzaga na-enyere ya aka n'ije ọ na-aga na-enyere ya aka n'ije ọ na-aga hmm. ịma ịzaga na onwe ya na ihe na-emewe ma ọ na-aga ogologo ụkwụ ya ahụ ọnọdụ nwa ya anọ n'elu elu gara ha na ịzaga adịghị enweta ọgwụ izaga nke mbụ ịzaga agba ha agba egwu maka egwu ahụ obe ọkpa ka eji agba egwu anya mere ịzaga ji wee sị na ndị nwere obe ọkpa agbaghị agba egwu ọnụ akụ netara ndị balụ n'egwu obe ọkpa nke a na-azụ narị onye ahụ na mmadụ akwụrụ ọfụma narị ya ahụ na mmadụ amalụ gba egwu ya ahụ na mmadụ agba ọsọ okwu ịzaga dị enwe obe ọ na-adị ka ka ụkwụ ewu ọnya na na Ada Ada asị arụ ino wee sị na ịzaga na-agba egwu ahụ ma otu osi aga ọzọ ofu ọzọ n'ebe ni ọzọkwa ọzọ ụkwụ wee kpọọ ya ụkwụ ịkpọ mmadụ a na-enwere mkpọ mkpọ ị na-aga n'ụlọ ohi ọnya kpọọ wụrụ nkwụcha n'ihu mbụ enu ma o merụ ọgha ahụ ọbara agbawa ihu na taanị wee jileta ya ụkwụ ịkpọ mmadụ ọgụ ụfọdụ ife okwute ka ọ dọ n'ụzọ ibupụ hapụ ịkpọ onye onye na-agala ọnwụ ya n'abalị eh, eh. eh, ah, na oh, oh. ya ka ewepụ n'ụzọ ihe ndị nne na-agwara anyị mgba nne ya si ewepụ ihe anọ ya akpọ mmadụ n'ụkwụ n'abalị nne kalama wawa ke ya kalama a chọrọ ka ikwucha maka na ndị ụfọdụ ụmụaka nọ n'ụlọ akwụkwọ kịta na-amadị ha na-akpụ ya n'Igbo kalama onye afọ ibu ya ụkwụ kpụọ ịzaga ịzaga amapụ ije otu onwe nwe ọnwụ odokwu ya ọkpọ ịgba nwa obele ọsọ wee nweta onwe gị hapụ ịda ịgbafu nwa obele ọsọ si enwetakwa ịnọzirikwa ọkpọ ịzaga ịzaga amatịpụ ụkwụ karịa otu onyere aka n'ije mgbe omee ọ gasie ike mana ịzaga ga-amakwa na ọ bụrụ gị ine ka ụkwụ ọkpọ na-enyere ya aka otibodo ụkwụ kpọọlụ ya ọnya afọ ọnya mere e, e, ndị Igbo ji wetụọ nsi nọ na-adị mma ka onu sụọ naanị hmm. mụnye eji na-eji ka ọ na-adị mma ka onu sụọ naanị ọ na-adị ka ihe ụfọdụ ka ihe ụfọdụ mee mmadụ mụnye egbu na ya egbu ka o ya wee mụrụ akọ ọ bụbara ịzaga kwụrụ na nchọ ka ụkwụ kpọọ m ka m gasie ike o nwere ike ya kpọọ ya onye ụsọzi igazige olughadị onye mere na ọgụ ụfọdụ mmadụ amasị ka o nwere ịnụsị na na m agaghị eji ka wee hata mmanụ anwụrụ ukoro wee sị aka tụrịa m mmanụ anwụrụ n'ime ukoro isi na-atọ ụtọ rinne iwe tinye aka gị ọba ahụ ọ bụ na mma mma nwa aka gborigbori ga-ewe aka gbịrịgbịrị ka aka ihu ya wee banye bịa ha mmanụ anwụ ee hata ala kasị ya ibere aka gbịrịgbịrị wee gagharịwazịa ndị igbo si na m agaghị eji ka aka m wee ka m wee ha taa mmanụ anwụ n'ukolo eh. wee sị ka aka tụrịa m mmanya aka m ọ baghị anaghị mma na mmanụ ọ nke m na-ewere mma mma nta anụ arụ m ka aka m wee gwuchie ịba n'ime oghere ebe m hata mmanụ anwụ ọ bụ ihe ije ka ije ka ime ịkwụwa ụgwọ o rie eghị nkụ na mmiri karịa uru ị ga-ejeta n'ihe anwa Ọnya mere na igbo tụrụ ilu si na n'oge ụfọdụ na nkwụcha a na-ekele ọdachi na-akarịkwa ọdachi nọ n'onwe eziokwu nkwụcha na-ekele ọdachi na-akarị ọdachi n'onwe inu a ee ụkwụ kpọrọ na-enyere aka n'ịga ije o nwere n'ụzọ oge ogwe mbụ gaba ọbụ ndị mmadụ eche na na-emegide gị emegide ka ya ama nọ n'aka ka na-enyere gị eziokwu ọnwụ ọgwụ ụfọdụ ifu nwatakịrị eh, na-adịghị eriju afọ wee na-eje akwụkwọ ọgwụ dị na na-ebu ya ọrụ olu ọnụ na akwụkwọ isi ọdị gara gara hmm. ndị na-akwụkwọ gaa ndị riju afọ nke ọ ga nọ na akwụkwọ ọnwe ofie nchọpụta mmegide wesi na akwụkwọ ga-apụta adị m ekwu eri m na-eje ndị na akwụkwọ emegide mmiri ahụ nne na nne na n'akwụkwọ ma agbazi ihe na-agba nchọpụta na na na. mbụrụ ọnụ wee bịa ndị n'akwụkwọ isi ọgwụ isi m na-aka acha acha agara. a na ewetara ihe ọsịsọ njazia ọsịsọ ahụ nọ ndị n'akwụkwọ ya ebido n'elekere iri ụtụtụ ma elekere iri na ịba aga mechegide meri nri wee mgbe nne na-esi apụtara ewee lie nri ifu na nna ahụ na-enye mụnwa m achọpụ bụ ajie onye gidere n'aka mgbe akụchi ihe nchọrọ ịgụ n'ụlọ akwụkwọ ili nri na-ebute ọgụ isi mmadụ mana ekpere ịchọ ikpe ekpere lie nri na-achọ nwa achọ mụọla ihe ọ na nnu na mmanụ dị mpa anaghị arụ ọ ya emeghe ekpere ị ga-ekpe ebutuo meghe ụlọ abịa meghe arụghị agba nlụ mgbe arụ na-agba nlu ka ọgụ isi gị na-agba nlu nwa ha na-ebuburu ọnụ ihe ma ndị na-eweje akwụkwọ ịza ahụ nọ ahịa ama na nọghị aka ka e nyere ya nwere ndị na-akwụkwọ enwere ụlọ akwụkwọ olu na ọga nwa gị ahụ inyeju afọ ndị ama na ọnụ ibuwe ya nyere ya aka ụkwụ kpọrọ ịzaga na mgbe ọ na-asị ndị enyi ya na nna ha enye m ọtụtụ ha mmadụ ihe ọma ka ha na-emelụ ebe ọ na okwu ịzaga na-enyere aka iji ọnaka na-ebe inu a na eche apụtawa ọgwụ ụfọdụ ejeka emegbuo nwa ogbenye oke emegide mmadụ ebe ị na-agba mbọ ka imegide e, e, e, ya mụrụ ya maka ị na-emeri onye meji wee sị na achụka mmadụ achụnye ya na mma obere ndị mmadụ na-ebuso gị agha n'ọnịcha na afọ n'ọnịcha ọ bụla anyị na-aga n'ihi nwere nwaanyị nwayọọ jeelu nnọọ ndị a jebini jenadani ka ka nchara ka iru na binikwu ọnọdụ karịa onye ahụ mma karịa mgbe ọ nọ n'ịcha ọnjama na-achụ ya eh, achụ ya nna eh, eh, mmadụ ka ka ebe e nọ e, e kazi mma karịa ebe ha na-achụ ya ịma obu na okwukpọrọ ịzaga na-enyebuli aka n'ije ọ na-aga ijiji si na ọ bụ ogenye amara ihe ka onye nchiche ifufe onye nchiche ha na-ekwukwe nti ijiji si n'oge ya amara ife ka onye nchiche si n'ama nna ya gafe na hapụ ife bịa n'ime isi onye nchiche anyị nakwa mgba n'oge ya amara ife ka onye nchiche si n'ama nna gafe na-abụ ya nkịtị hapụ ife bịa n'ime isi agafetakwa dọkịta. ebe m na-aga n'ime isi epịa ma abago mmesigo n'imipa n'ime isi ijiji aba n'ime isi ga-anọ ebe a nwụọ ọnwụ iji ọbụla si n'imi wee ba onye nche n'imi nke bụ ụdị ife onye nche ihe kụzirili nne ị na-eri ah. ifu otu mmadụ si ekwu okwu e, e, e, ihe akwụta imi ya anya hmm. maka eke kele webesi zosie ihe ụfọdụ ezo hmm. imi ya dị na-enu ihe ọ na-alụ bụ ikpuchi ebe ebe akpịrịghị na ile si jekọ ewepụrụ anya nke a a na-etinye ụtaba na ya hmm. eji ọzọ ndị ọzọ gara na-achazi mmemme fa ga na-amaghazi ka nka nwa awọ n'ime isi mmadụ ijije wee fe agaja n'ime ga eyi ya nwee aka wee wepụta ijiji ahụ ka ya ka ọ na-aba na ka ọ na-abaghị na akpịrị ozugbo ịbụ ka ị nọrọ ijiji n'ime afọ gị maka na otu imi wee banye iji wee sị na mgbe m amara ihe ka onye nchiche si n'ama nna m kasị mgbe ya nkịtị hapụghị ife bịa n'imi ọ nwere ihe mmadụ na-etolu etolu onye ahụ ohere gị ahụ bịara gị ije afọchi ya ọfụma maka ife na onye ahụ atụpụtara na eji mmadụ eme ụmụ ozugbo ahụ oriri chọzi ohere ahụ ka ka ọ bịakwa ihe ije afụzi ya ije afụzi ya kasị na mmalụ ha wụ ha agwa eme m gasị na aka ahụ ga nọ kanu ha na ndị mmadụ na-ebute azụ n'iru be m na-adawa wee na-eburu anacha adị ha gasị na ụka kịta ahụ ebuna badịtọ ele ya mgbe ahụ mgbe ahụ ịnọ n'ebe ahụ uche gị olubeghị ọnya anụ mgbe ahụ ife ohara ike mgbe ahụ ị ka na-agụ akwụkwọ mgbe ahụ nna gị ka nọ ndụ mgbe ahụ ị ka na-agwa ị na-akwụ ụgwọ ụlọ ọ ka ahụ ka ihe bidozi na-agbanwezi ịbịa mmadụ ihe ọ na bụ ego na okwute bụkwazi akụ na mgbe na ndị na-ele mangala na-abịa n'irube nna gị anọ ekechi ya ebu apụ ịrasị na ndị abụbụ n'ihe ọ na-esi isi isi ebe a oge mmadụ na-esi azụ azụ ha bụpụgodo ihe ebe a mana kịta ịmagodo ihe isi ike adịgo mmadụ na ife azụ kịta ihe ebi gbadata jee ebe adịghị ọ na-agara je le ya inwe ulu mana ohere ahụ adọzi kịta ijide ebe kịta azụ adịghị n'ebe ahụ na e, e, asịkwa ohere ọma iji sikwa anọ na mgbe na-agbara ife ka onye nche si na-ama nna ya hapụ hapụzi na ndị a azụ abịa ọzọ na-ekecha nche niile gokọrọ ha ncha niile mm. nke a ofu ụzọ ga-esi eh, wee nne anya nke ịbụa abụ na n'ọnwụ ife ahụ ime mmadụ mgbe ahụ ọ ghọtara ife imere ya o nweghị ya iwe ọ nalụzie nna ya wee kọwara ihe ịgwa ya ọfụ ihe olulu ichere na inu nwere inu etowere ya ọnụ ọmụọ amụ na gbaghọtara inu ahụ nasaziara wee gwa nna ya inu ahụ nna wee wee nọgara wee kọwara ya inu ma iwe ya ọ dị ka ya azụ jechaa ọgụ ka mụ ma ya nwetara ọzọ ka ndị ogere emechi ọka dị oke ọmụke na akpa mgbe agwa ya inu ọghọtara ya ọ mara ihe nna m okwu aghọtaghị m okwu m na-anachighị ha azụ ka m hazi na-anachighị ebe ahụ bụ na ndị igbo si na izizi ikwu na ọmụnye na-amara ife onye nche na mana n'ihi na na-emezicha n'ute ọkwara mmere uche ruo n'ebe ahụ ịgbabụ ya mbụ ee ahụ na izizi ga-enwe ndidi na mgbe ahụ onye nchiche na-agafe iji ahụ ka dị obere mgbe ahụ nkwa ibi na-eme na amaghị amahụ ya mee ya chee na imetara ya Eh, ihe ọhụrụ mgbe emesịrị ị na-ekwezi ha imele afọ ise aga aga anya ma afọ iri ihe ime na-eme mgbe ịnụbeghị nwaanyị ihe na-eme mgbe ị na-agba odibo ihe na-eme mgbe nna gị nọ ndụ ihe na-eme mgbe ị na-agụ akwụkwọ ihe na-abụzi ihe mgbe otu mmụọ ha hadịbịa ya mgbe ahụ ịlụtazi ya kịta anyị nwetara m ifere n'ezi ya mgbe ahụ na-ahụ mgbe nọ n'ụlọ akwụkwọ nna m nye m ego nne dị otu a nne m enyekwa m ọgọ nwoke enye m ji ndị ọkpara ya enyekwa m ego ju m aka abụghị na-edebe edebe ịfụ na mgbe mgbe ahụ na-agụ ọkpọrọ ọka enwe ego kerekịta ọ na-alụ ụlọ oyibo ọ dị ya kasị gbuchiri ya azụ agụmakwụkwọ ka ya gụrịkwa akwụkwọ akwụkwọ ya rụgide edobecha ego maka na ụmụ akwụkwọ ahịa ama ọ na-anara na akwụkwọ nye ya nna ya onye na nke nwanne ya nọ Lagos onye kwuo ya na nke onye na-anọ nne ya onye na nke onye kiri ego ifu ya ogufuru ego ji n'aka karịa ụgwọ nwanne ya ya jee golo akpụkwụ na ewunu golo ofu elekere ya akwụkwọ na kpọchie ọ ga-azụ ka a ga-edebesi ego ị na-anya a na-erifụsi mgbe ahụ